Eh, ndebe anyị ụtụtụ ọma ee eh, anyị na-asụ ụnụ happy new eh, n'ime hapi new nke a ọ nwere kirikiri ihe anyị chọrọ ka anyị gwa na ya maka na ya bụ hapi new ọ bụrụ na anyị na-eme hapi new a ekpere m bụ ndụ ogologo na-arụ ike ọganihu eje a na akara nke ebu na ya so ya nabara ndụ ya na ya n'afọ mana na ntị na hapi new a ihe bụ isiokwu ya ihe bụ isiokwu hapi new a bụ lebagodi anya na be gị nyuo anya nke ọma n'ezinụlọ ya a ka ịfụ na imirikite mụrụ ụmụ nwoke 5 na ụmụ nwaanyị nọ n'ime ya na ụmụ nwoke nọ n'ime ya ịfụ na ama mma para egwu na esokwa atụ otu o si atụzi m maka mgbe na-echekwa ibe na-eche ụmụaka anapụtara onwe ha nke ikpeazụ a wee were mkpụrụ mmiri wee were mkpụrụ mmiri na-agbara onwe ha alụ na ntị a na-ekwu okwu mmadụ dịka onwere ihe ọzọ a na-ekwu okwusi mebe ka mmadụ na-adị ọ dịka onwere ife ọzọ onwere ọzọ a na-etiri mkpu ihe na-etiri mkpu ka e nwee mmadụ ri bụ ada ama ama onwe ndị kondemụrụ ka onwe ndị ga-adị mma na ntị mkpụrụ mmiri akọndemụọna imirikịta ụmụaka nke ikpeazụ a mkpụrụ mmiri o ụmụazị ife nke ikpeazụ a isi eke ya o nwere ike mmadụ sekere ya mụtara ụmụ 5 ọ bụrụ ụmụ 5 niile a na-agba mkpụrụ mmiri ebe ị mụtara mmadụ 5 na-agba mkpụrụ mmiri ọ ga madam ọ ka o nwa di ya bụ ndị be anyị achọrọ ka anyị were na hapụ inu m ntọ wee yoo chukwu ka o nyere anyị aka na dị reti ụmụ anyị ji aba na ihe gbasara drọg chineke biko na ọnwa anụnwa anyị banyere ọhụrụ a biko gbatara anyị ọsọ enyemaka gbọtara ụmụ anyị ọsọ enyemaka gbọtara nne na nna anyị ọsọ enyemaka gbọtara ndị ikwu na ibe ọsọ enyemaka na mkpụrụ mmiri na-anarazi anyị ụmụ ahụ inyere anyị mkpụrụ mmiri na-anasị ndị mmadụ nwa ị na agba ile na anya na-afụ na paakị dị iche iche ebe a na-agba ha mmiri n'ebe dị iche iche ịfụ na mkpụrụ mmiri na-anarazi anyị nwa anyị chukwu nyere anyị dịka onyinye ka mkpụrụ mmiri na-achọ ịnapụ anyị nke ikpeazụ a ịbịara n'igbo mkpụrụ mmiri etiela imirikịta ụmụaka na ya ajọ mmadụ okpu anyị hiri nne anyị hiri nne ọ ndị anụnwa na-ameghị anyị ga-aga ga ndị nwa hiri nne ji eje mgba na ọgụ obodo n'obodo a ee igbo anyị siri ike anyị siri ike ọ ike mkpụrụ mmiri ụdị nke a mfụsa ndị a na-agba asị wọta n'ime na ọrụ oh my god chineke biko were ọnwa anụnwa gwụsịrị ife a were ya zọpụta anyị n'ọnọdụ a were ya zọpụta anyị n'ọnọdụ a were ya zọpụta were ọnwa anụnwa banyere ọhụrụ bụ ọnwa nọvemba biko were ya meere anyị ihe ọma niile ị ga-emere anyị site ịnapụta ụmụ anyị n'ihe gbasara mkpụrụ mmiri o nkwara ike ụrụ ọma laik ya mana madam na-eru anya na be gị ngwa ndị nwonu onye nere anụnya ka na-akpọ na tuli family dọtọ anyị na-asị gị hapi new month thank you